ndị kọlọsi isi nke atọ ya mere ọ bụrụ na unu soro kraịst anyị bilikọ na-achọnụ ihe dị n'elu ebe kraịst anyị nọ na-anọdụ n'aka nri chineke tụkwasị na uche na dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa n'ihi na unu nwụrụ anwụ ezowokwa ndụ unu n'ebe kraịst anyị nọ n'ime chineke mgbe ọbụla a ga-eme ka kraịst anyị pụta ìhè onye bụ ndụ anyị mgbe ahụ ka a ga-emekwa ka unu onwe unu so ya pụta ìhè na ya mere meenụ ka ihe niile dị unu na-arụ nke dị n'elu ụwa nwụọ ịkwa iko adịghị ọcha ọchịchị ọjọọ agụ ihe ọjọọ na anya ukwu ahụ n'ihi na nke a bụ ikpere arụsị ọ bụkwa n'ihi ihe ndị a iwe chineke na-abịakwasị ụmụ nke ekwenyeghị ekwenye nke unu onwe unu jegharịrị n'ime ha n'oge gara aga mgbe unu na-adị ndụ n'ime ihe ndị a ma ugbu a unu onwe unu tụpụkwanụ ihe ndị a niile bụ iwe ọnụma obi ọjọọ nkwulu ikwu okwu ihere na-esi n'ọnụ unu pụta unu ekwula okwu ụgha gwarịta ibe unu ebe unu yipụchasịworo mmadụ ochie ahụ ya na omume ya niile yikwasịkwa mmadụ ọhụụ ahụ nke a na-eme ka ọ dị ọhụụ ruo na dị dịka onyinyo nke onye kere ya si dị ebe onye Grik na onye Juu obibi ugwu na ebighị ugwu onye na-asụ asụsụ ọzọ onye Sitia oru onye nwere onwe ya na-apụghị ịdị ma Kraịst bụ ihe niile dịkwa n'ime mmadụ niile ya mere dịka ndị Chineke rọpụtara ndị dị nsọ ndị ahụ nwekwara n'anya yikwasị na obi ebere obi ọma obi dị umeala ịdị nwayọọ ogologo ntachi obi na-anagiderịta na ibe unu werekwa na amara gbaghara onwe unu a sị na onye ọbụla nwere ihe ịta onye ọbụla ụta ọbụna dị ka onye nwe anyị were amara gbaghara unu unu onwe unu mekwa otu a ma n'elu ihe ndị a niile yikwasị na ịhụnanya nke bụ ihe nkekọ nke izu oke ka udo nke kraịst na-ekpezikwa okwu n'oge unu nke a kpọbatakwara unu n'ime ya n'otu arụ bụrụkwanụ ndị na-ekele ekele kweenụ ka okwu kraịst were akụ ya niile biri n'ime unu na amamihe niile were na abụ ọma na ukwe na abụ nke mmụọ nsọ na-ezirịta onwe unu ihe na-adụrịtakwa onwe unu ọdụ n'ime amara e nyere unu na-abụ na abụ n'ime obi unu nye Chineke ihe niile ọbụla unu na-emekwa n'okwu ma ọ bụ n'ọlụ na-emenụ ha niile n'aha onye nwe anyị Jizọs na-ekele Chineke bụ nna anyị site n'aka ya ndị bụ nwunye na-edona onwe unu n'okpuru di unu dịka ọ na-ekwesị unu n'ime onye nwanyị. ndị bụ di unu nwunye unu n'anya unu enwekwala obi ilu n'ebe ha nọ ụmụ na nụ ntị okwu ndị mụrụ unu n'ihe niile n'ihi na nke a bụ ihe na-atọ ezi ụtọ n'ime onye nwanyị ndị bụ nna akpasula ụmụ unu iwe ka obi ghara ifu ha ndị oru na-aṅanụ ntị okwu ndị bụ ndị nwe unu n'ụzọ anụ arụ n'ihe niile ghara iwere ibu oru n'anya na-aṅa dịka ndị na-eme otu ọ ga-atọ mmadụ ụtọ kama n'afọ ofufo na-atụ egwu onye nwe anyị ihe ọbụla unu na-eme na-alụnụ ọlụ site na mkpụrụ obi unu dịka unu na-alụrụ onye nwe anyị ọlụ ọ bụghịkwa mmadụ ebe unu matara na ọ bụ n'aka onye nwe anyị ka unu ga-anata ihe nyeghachi unu biye nketa ahụ unu bụ oru nke onye nwe anyị kraịst n'ihi na onye na-eme ajọ omume ga-anaghachi ajọ omume ahụ o mere ile mmadụ anya n'iru adịghịkwa